AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ụbọchị taa anyị enwewo ohere ọma ọzọ iji zukọọ ma leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke izu a ana m arịọ amara Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ana m asị ka ọ dịrị gị na mma nwanne m nwoke ka ọ dịrị gị na mma nwanne m nwaanyị ka ọ dịrị gị na mma ezi enyi m ka onye nwe m nọnyere ma lekọta gị n'ezinụlọ gị ka udo ya na-achị n'ime obi gị ụbọchị niile dị ka anyị na-aga n'iru ileba anya n'ihe omume nke izu a isiokwu anyị nke chịkọtara ihe dum anyị ga-eleba anya n'ime ya bụ nke akpọrọ agbaghara m agbaghara m ma isiokwu anyị n'ụbọchị taa kpọmkwem bụ Chineke hụrụ m n'anya n'ezughị oke m chineke hụrụ m n'anya n'ezughị oke m ezughị m oke ma chineke hụrụ m n'anya otu a ka ọ dị anyị niile achọrọ m ka anyị ghọta isiokwu a nke ọma ezughị m oke ma chineke hụrụ m n'anya onye mụ na ya na-atụgharị uche anyị chere na chineke na-ahụ anyị n'anya naanị mgbe anyị nwere ike ime ezi mkpebi mgbe anyị nwere ike ịgbanarị ọnwụnwa mgbe anyị nwere ike ileta ndị mmadụ n'anya udo ọ bụ ezie anyị maara na Chineke nọnyere anyị ọ bụrụ na nke a bụ nghọta anyị ọ pụtara na anyị amaghị na anyị pụrụ ịdaghị sị m na ọ bụrụ na nke a bụ nghọta anyị ọ pụtara na anyị amaghị na anyị pụrụ ịdaghị n'otu ụzọ ma ọ bụ nke ọzọ otu ọ sọrọ ka m bụrụ ezigbo mmadụ otu ọ sọrọ ya ka ị bụrụ ezigbo mmadụ ọ dị mgbe ọ na-adaba n'ime ndụ anyị anyị adaghị anyị enweta onwe anyị n'ọnọdụ nke anyị na-eleghị anya ya nke agwa anyị na-aga abụ ihe anyị bụ n'obi anyị ahụ onwe anyị na anyị adawo site n'ihe anyị kwere ọ dị ọnọdụ nke nwere ike ịpalite isi ya ga-elecha anya sị n'ọnọdụ a agaghị m ekwu ihe ọbụla o kwesịghị ka m kwue ihe ọbụla n'ihi na n'ọnọdụ dị otu ahụ ihe kachasị mma bụ ịgba nkịtị ma mgbe ụfọdụ Ọtụtụ ị na-ejikọta onwe gị ị werela ire gị laa ọtụtụ ihe n'iyi nke ị na-emechasị ọ bụkwa mụnwa kpara ụdị agwa dị otu a gịnị ka ị na-eme mgbe ahụ gasị o wutere m nke a ga-abụ mgbe ikpeazụ m ga-akpa ụdị agwa dị otu a Mma na-etufu mgbe gaa hụ na ị meekwala ihe ahụ ọzọ ya ka m ji na-achọ ka anyị mata n'ụbọchị taa sị na mgbe ọbụla ọ dabara na aghọm ghọrọ anyị na anyị chịpụrụ ụkwụ anyị n'ụzọ nke anyị kwesịrị ịga ọtụtụ n'ime anyị na-asị na chineke agbakụtawo anyị azụ ọ nọwo anyị ebe dị anya ọ dịkwaghị ihe chineke nwere ime n'ime ndụ mụ na gị ma ọ bụ eziokwu ọ bụ ya na-akpata ụfọdụ n'ime anyị na-agakwuru ndị ụkọchukwu ma ọ bụ onye ọzụzụ atụrụ si ya biko kpere m ekpere otu ihe nke mere na ndụ m taa ụdị agwa m kpara n'ezie echeghị m na Chineke ga-enwe ohere nye m ruekwarị na nke ịnụ ekpere m eleghị anya ụfọdụ n'ime anyị ọ bụ ihe anyị kwere m ọ mkpụrụ nke akụbaworo n'ime obi anyị na ọ bụrụ na anyị daghị na Chineke na-anọ anyị ọha anya ma nke bụ eziokwu bụ na mgbe ahụ ị daghịrị obi a na-atọ Chineke ụtọ nke bụ eziokwu bụ na Chineke na-achọ gị n'ọnọdụ dị ka nke a mgbe ahụ ị na-adịghị ike Chineke na-achọ gị ọ gaghị agbanarị gị kama ọ na-achọ ụzọ ọ ga-esi wee mee ka irutekwa ya nso ngwa ngwa Chineke bịaruru gị nso ọ asị gị isi otu ole kpaa ụdị agwa a ọ na-eme ka ịmatasị na ohere dịrị gị imezi ihe ahụ nke ịlaworo n'iyi Chineke na-enwe obi ọma iko nye mụ na gị mgbe gara aga ka otu onye na-ekwu okwu ya sị na ọ bụrụ na anyị daghị na ịhụnanya nke Chineke na-adị elu dịkwa ukwuu karịa mgbe anyị na-adaghịbeghị Ọ bụ mgbe anyị na-eme ihe n'ụzọ nke ziri ezi pụtara na chineke agaghị ahapụ gị chineke ga-esogide gị ruekwa mgbe ahụ o nwetara gị chegharịa iru gị n'ụzọ ahụ nke ọ chọrọ ka iso bụ ụzọ nke ga-ewetara gị ọṅụ na udo na ịdị mma ọ dịghị ụzọ chineke na ana esi eme ka anyị lọgharịa site n'ụzọ njehie anyị ọ pụrụ isite n'aka ndị gị na ha na-enwekọ ihe iweta ndụmọdụ n'otu ụzọ ma ọ bụ nke ọzọ ma mgbe ọ na-eme ihe ndị a n'ihi gị n'ihi m ihe ọ chọrọ n'aka anyị bụ ka anyị ṅaa ntị ka anyị weda onwe anyị n'ala ka anyị matasị na ụzọ ahụ nke anyị gaworo bụ ụzọ na-ezighị ezi nke na-ekwesịghị ekwesị nke ya na ndụ ya na-amakọghị ọ bụrụ na ịghọta chineke n'ụzọ dị otu a mgbe ahụ ka chineke na-asị gị chetakwa na ị bụ nwa m ọ bụ ezie na imewo ihe nke na-adịghị mma nke ahụ apụtaghị na m ga-ekwe ka ihere mee gị ọ pụrụ ịbụ na okwukwe gị ebe m na-adawo ma mụ onwe m bụ chineke okwukwe m n'ebe nọ adabeghị gị onye mụ na ya na-atụgharị uche onye nwe anyị na-eme ihe niile o nwere ike ime ịhụ na anyị si n'ụzọ nje anyị pụta agwa anyị ga-esi anyị abụrụ nke ziri ezi ma ọ bụrụ na anyị enweghị ọdachi na ọgbachi n'ụzọ anyị niile anyị ga-esi anyị amụọ ihe ma wulie onwe anyị elu ihe a chọrọ n'aka mụ na gị bụ ụbọchị niile ka anyị mee ihe anyị kwesịrị ime kwanyere chineke ugwu mara na chineke anyị bụ onye kwesịrị ịtụ egwu ya onye kwesịrị ịkwanyere ugwu onye kwesịrị ịsọpụrụ onye kwesịrị ịhụnanya ma na nchịkọta nke isiokwu nke ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ghọta na mgbe ọ bụla ị dahịrị kama itinye onwe gị na mkpụrụ obi gị n'ọnọdụ ahụhụ nke na-agaghị enwe ike mee ka ilegharịa anya mee ngwa ngwa wulite onwe gị ka ọnọdụ nke njọ ghara ime ka ị laa n'iyi matasị na ịbụ nwa chineke na chineke hụrụ gị n'anya na chineke hụrụ n'anya ọ ọbụna onye ahụ nke aghọm ghọrọ anyị ga-ahapụ isiokwu a ebe a ụbọchị na-abịa abịa ka anyị na-aga n'iru onye nwe anyị ga-enyere anyị ka mee ka ntụgharị uche anyị n'izu a bụrụ nke aghọtara igbo ibe m ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị dị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email adreesị anyị bụ awrnigiria at yahoo dọtcom awrnigiria at yahoo dọtcọm maọbụkwana gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 070 7224 070 7224 otu aka ka anyị ji na-ekele nwanne anyị nwoke onye okenye eze nlewemchi onye kọwara mụ na gị na ibi ndụ nke iwedo nwe onye n'ala dị mkpa n'ime kraịst ka anyị wedo nwe onye ala kraịst ga-ebuli anyị elu n'aha jizọs amen ugbu a ka anyị deredu mgbe ndị ọbụ abụ anyị ga-abụrụ anyị abụ dị ụtọ ndewonu onye ike nwanne ọtụtụ onye si n'ụwa Yawada, Tupu Ego.

nke n'ịhụnanya nke kraịst ka anyị ji obi ụtọ na-ekele ndị seventh day adventist church choir hiltop aba na-abụ nkunu nyere anyị n'ụbọchị taa ka chineke nọnyere unu n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo ụmụnne m nwokola ụmụnne m nwanyị ana m ekelekwa unu ọzọ n'oge awa n'ihi iru nnọnye chineke ebe anyị nọ onye mere ka ndụ anyị fọdụkwa ruo ụbọchị taa anyị abịakwala ọzọ dịka ụmụnne unu ndị Seventh Adventist ịkpọsa okwu chineke n'ikuku ebe ọbụla gị nọ wudebe nso kpọta enyi gị kpọta ụmụnne gị atụ ha niile ga-eso n'okwu chineke n'oge awa anyị ngaji iwere ihe ọkụkụ ka akwụkwọ nsọ anyị na akwụkwọ oziọma dịka Jọn dere ya n'isi iri na asaa amaokwu nke atọ ka m ga-ewere ọsịma ma nke a bụ ndụ ebighị ebi a ka ha mara gị nke naanị gị bụ ezi Chineke marakwa onye zutere bụ Jizọs Kraịst ka nke a bụ ndụ ebighị ebi a hulata isi anyị mechie anya Chineke imeela kọwara anyị okwu gị otu anyị ga-ịmara gị n'ozuzu oke n'ikpeazụ ndụ ebi ebi ya bụrụ ka ụmụ gị n'aha jizọs kraịst onye nwe anyị amen onye nwe anyị jizọs kraịst mgbe ọ na-agwa ndị na-eso ụzọ ya okwu tupu ya bụrụ onye gburu n'ụla ya o kpebiri ime ka ụmụ ya ndị na-eso ụzọ ya bụrụ ndị ọ raara nyela aka nna mee ka ha mara ihe ndị e kwesịrị wee ma ọtụtụ ndị chesi lee mara jizọs bụ ịga chọọchị ụfọdụ ndị ọzọ nwere otu eji chee silawa amarala ya ma onye nwe anyị bụ onye nwe nkịta lee ga ịkata na a ga-ekata kpọbiere ya nkịta ya ọdụ o mere ka anyị mara ihe mbụ ndụ ebighị ebi a. la ndụ ebighị ebi anyị dị ịgba ọsọ ya lọọ dabere lee ya ịmara chineke lee ịmara jizọs kraịst bụ onye o zutere ọmụma kena ọbụka ole dịrị bụ ọmụma na ndị ebe a ka akwụkwọ nsọ na-ekwu na nke a bụ ndụ ebighị ebi ahụ ka ha mara gị mmara kena abụghị mmadụ ịgasị mara akwụkwọ maọbụ mara ka ọ dịkwa bekee na-akpọ experiential knowledge mmata nke nwere mmetụta nhiri nne akwụkwọ nsọ gbara ama mmara na ọ bụ mmara ndị ime ime akwụkwọ nsọ la akwụkwọ jenesis isi anọ adam wee mara nwunye ya ya dị ime mmara na ngafere mmara elu ahụ gafere bụ mmara ndị omimi dịka m na-ekwu okwu experiential knowledge jizọs ndị ka ụka sị la e inwe mmekọrịta ntọrọ atọ anyị na chineke ọ na onye na chineke na-enwe mmekọrịta na-eji anụ otu ọnụ hmm. onye ọbụla ya bịakwutere jizọs kraịst nnukwu otu ọnụ laa abịarụfo ịbịakwute jizọs ịmara ya nwee mmetụta la nkuku ya luzuzo mgbe ndị iche gị dị n'ime ndụ ụnya ụwa anyị nọ n'ime ya nwee jupụtara ya bụ akwa ụfụrụ nke ọkụkọ yiri nne ọkụkọ yiri na okele ya adịghị ịvụ ya ahụ imere ime ndị mmadụ ndị ikpe chọọchị ka otu a aghụghọ dịwela ahụ evuru foto wee ji ewe ụgha adịwaghị ha igbiri aka la arụrụ ala la obi ha na e- ime nwa ọjọọ niile dị iche iche ọtụtụ ndị na-egbughasị achụ ikpegele eme achọ otu eji aba taa ọ bụcha ndị dịga ịga chọọchị a ka wee sịkwalawa amarala onye nwanyị ma jizọs na-eme ka ọ pụta ihe ụdị mmara ka anyị aghaghị mmanya nwa chineke ị na-eso okwu chineke ka oge awa nwa ọ na-emebe ịkpa akọla uche gị ịbụ ịmụrụ onye onye nwe anyị bụ luzuzoke jizọs kraịst na-akpọ anyị oku ka anyị bịa mara chineke ghọta onye ọ bụ ghọta omimi ya mụọ akwụkwọ nsọ nabata jizọs kraịst ọ sị na nke a bụ ndụ ebighị ebi ka ha mara gị nke naanị gị bụ ezi chineke mara jizọs kraịst bụ onye zụta ọ dị mkpa mgbe anyị maara bịakwuru chineke lụdị mmata nke ọ na-agwa anyị ka anyị mata ya ọ dịghị ihe ndị ọdọ aga ịnọchi ila agbata anyị la chineke mgbe anyị na-abịakwute chineke lee mara ya ụdị mmara na ọ dị ka ụka ya anyị na ga ịnọ n'ezi mmekọrịta ị ga-ịhụ na ndụ nga ịgbanwe ịvụrụ foto ụwa nga ịla ụghalama dị iche iche nga ịla otu nwoke sịrị propaganda adịghị hụ ọdọ bụ ma ọ bụghọrọkwa ngarọ ngarọkwa ngarọ nha ndụ propaganda nga ịla n'ihi na nwee dị iche abịala n'ime ndụ ọ dịghị otu anyị ji abụ ndị lamatara chineke ga-abụkwara onye ji akala abụ kpara ụwa ọ gaghị ekwe omume ọ dị mkpa dị anyị mara onye nwanyị na nke a bụ ndụ ebighị ebi ahụ ka ha mara gị nke naanị bụ ezi chineke mara jizọs kraịst mba onye zitere ya bụ ekpere onye nwe anyị jizọs dị ekpere nye ụmụ ya ndị na-eso ụzọ too chineke nye aka ta wee mara ya adị m itikwa ekpere taa n'ebe nọ too onye nwe anyị nyere anyị aka taa anyị mara ya n'ihi ọtụtụ mgbe mmata ka anyị matara bụ ka anyị jide ekpe chọọchị ezi omume anyị bụ ezi omume ka ejide ekpe chọọchị ezi omume ka odido nsọ anyị ji aga eluigwe imerime mmadụ adịghị malite otu eji eme n'ihi nladịwa imekwu otu ịma amị na ụfọdụ mmadụ dị ikwere chọọchị bụ ịma ọkwa nke m tụ ọ dị mkpa dị ka anyị bụrụ ndị gị guzosiri chineke ike hafụ ka m m dịkwacha iche ime n'ihi na ọ gaghị iduga aga eluigwe ka anyị bụrụ ndị gị echọ hụ onye nwe anyị ndị ịchọ dị ka anyị gụrụ abalị ole ole gara agala ndị kọlọsis ma anyị bụrụla anyị soro kraịst anyị bilikọ ma anyị chọwa ihe elu ọ bụkwa otu okwu jizọs dị ka anyị bụrụ ndị nga mara ya laka bịa bụ ndụ ebighị ebi ta nna nyere anyị aka anyị mara ya ilu ozuzu oke kọta onye chineke bụ kọtakwa jizọs kraịst bụ onye o zitere nabata ya dịka onye nwaanyị na nzọpụta anyị na ọbịa bụ ndụ ebighị ebi ahụ ị nwere ike dị ekpe chọọchị ka ọ masịrị gị ikpe otu afọ afọ anọ afọ ise afọ isii obi ọjọọ hikwara ibi na onye na-emaghị otu eji eme obi ọjọọ nwere ike ịbịa gbaziri nke gị nyeta m obi ọjọọ m egwere mmecha m onye ha adịghị mata chineke mata ọ dịbụ onye chọọchị so mmadụ nwekwara ike na-ega chọọchị na-eme otu sọrọ ya ya etedekwa arụ arụrụ ala ndị iche iche onye nwe anyị sị la mmara chineke na ịmara jizọs kraịst bịa bụ ndị ebighị ebi so ọ dị mkpa dị ka anyị bụrụ nne ga-ịgba mbọ ịchọ ịmata onye nwanyị jizọs sila ngọzi na-adịrị ndị agụụ ezi omume na-agụ ndị akpịrị na-akpọkwa nkọrọ ya n'ihi na ndị ahụ ka afọ ga eji ọ ga-abụrụ site ọ bụ mmasị ịbụ onye m ga-edaberele ebe onye nwe anyị nọ ka o mee ka ị mara ya lụzuzu oke nye gị okike oke okike mmụọ nsọ ịbụrụ bụrụ onye ga-emata ya bụrụ onye ga-eguzosiri ya ike bụrụ onye nga ide emere ka uche nsọ sere mara jizọs kraịst bụ onye o zitere ha afọ uhe ndị ochie ịdị ime ọ ga-ịma mma ka ihulata isi ka anyị chọọ iru chineke n'oge chineke anyị imeela n'ihi ụmụ ndị dị ege ntị ọ bụ mmasị gị ka anyị mara gị infat ị mere ka anyị mara site n'ọnụ jizọs kraịst lee mara onye izitere bụ jizọs lụọbịa bụ ndụ ebighị ebi ya onye nwe anyị bụ iko anyị na-ịrịọ nyere anyị aka sitere mbinyere ka mmụọ ọsọ ka anyị mara gị ụzọ niile anyị ji na-eri mpela ndụ anyị ji na-eri mpela omume anyị ji na-eri mpela ntụmizu anyị ji na-eri mpela mmekọrịta kelee adịghị ikwe ka anyị mara gị n'ozuzu oke nafụla ha anyị wee chineke anyị aghụghọ okpukperechi niile wezụga ka ha na bụ ikike niile ka ọchịchịrị anyị jide ekpe chọọchị ahụ eluigwe nafụla ha anyị ma kwee ka anyị bụrụ ndị gị mara gị nke naanị ibe ezi Chineke mara Jizọs Kraịst bụ onye zụta nyere anyị aka ibi ndụ dịka uche nsọ si dị wezụga mmadụ efu n'ihi na esila ọ bụ mmụọ na-eme ka mmadụ dị ndụ la anụ arụ abaghị uru ọbụla nafụla ha anyị mmadụ efu ma kwee ka mmụọ ụkọrọ nọdụ n'ime anyị otu ọ ga-ebụ taa ma ọ bụ echere gị bịa anyị abụrụ ndị nketa nke alaeze mere anya mara ndị ala ndị ọzọ onye nsọ n'ihi na anyị arịọla n'okwukwe Jizọs Kraịst onyenwe anyị amen amen onye mgbasa ozi ii ka mma imela na oziọma nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mmụọ nsọ chineke dakwasị gị ka mmụọ nsọ ya nye gị udo nye gị amamihe n'aha jizọs amen imela nye anyị oziọma nke pụrụ iche anyị na-arịọ gị onye ọma na-ege ntị ndị nwere ike ịkpọtụrụ anyị na 0706 363 7224 0706 363 7224 mara na ọ bụ n'ụlọ Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị makwara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka udo na ịhụnanya Chineke bara anyị niile ụba n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo